AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka ihe gara gị nke ọma ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị ụbọchị gị niile ka onye nwe m na-elekọta gị na ezinụlọ gị anyị abịala n'ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ biko ọ ga-amasị m ka anyị lebatụ anya n'isiokwu nke na-asị agala onye iro nso agala onye iro nso ọ dị ihe ụfọdụ ị ga-emenwe na ndụ a ọ dị ụzọ nke ọ ga-amasị gị isi ịchụ ihe nke ụwa eleghị anya ị gaghị ama na ị na-esere onwe gị ọnya ọ bụrụ na ị kpachapụ anya ọnya pụrụ ịma gị ị nwere ike sị m ọ bụ n'ụzọ dị otu ole mgbe ị na-eme ihe ọ bụla nke ị na-eme na ndụ gị chee na ebe ị ga-esi mee ka ihe gbaghara gị mfe otu ị ga-esi wee mee ka ihe dịrị gị dị ka ọ dịrị ndị ọzọ bụ ịba n'otu nzuzo dị iche iche ma ọ bụ ịghọ onye mgbaasị ma ọ bụ ịbanye n'ịkwa iko ọ dị nwa agbọghọ nke masịrị gị ma ọ bụ n'aka ya nke ọzọ ịchọ ịjụ asị onye a biko kọrọ m lekwa otu ọ dịrị m ọ bụ gịnị ka m ga-eme n'ihi na ihe esierela m ike ịchọ ụzọ site n'ụzọ ndị ya dị iche iche ime ka ihe gbara gị mfe na ndụ ọ bụ ụfọdụ n'ime ihe ndị a ọ bụ ihe isi ike na-akpata mmadụ ileba anya n'ụzọ dị otu a n'ihi na ndị Igbo na-atụ ilu ha sị na ha ahụbeghị onye ọ dịrị na mma ya chịrị ego gawa na ma otu ọ bụla ọ dị gị onye mụ na ya na-atụgharị uche àjà ị kwesịrị ịgba bụ ebe Chineke nọ ọ bụ ya bụ onye ọ ga-abụ ogbowo mkpa ya egboo ya mkpa ahụ abụrụ nke gwụsịrị agwụsị ma mgbe ị na-etinye aka n'ụzọ dị otu a ị na-achọ onye iro ụka ọ bụ gịnị ka anyị na-atụgharị uche n'ime ya n'ụbọchị taa ọ dị otu nwa agbọghọ nke kpebiri na ya ga-edota onwe ya nsọ dote onwe ya ọcha ruekwa mgbe ọ ga-ahụ onye ọ makọrọ ya na ya mgbe na-adịghị anya ebumnobi ya chọrọ ịbịa na mmezu ma nwa agbọghọ bụ onye nke chere na ya onwe ya dị ike na ọ bụ ihe ya kpebiri bụ ihe ya ga-eme na ọ dịghị ihe ọ bụla nke dị n'okpuru anyanwụ nke ga-eme ya ka ya sị ee na ihe nke ya sị ee e. mgbe ezigbo nwa okorobịa nke mara mma ile anya nke jikwa ihe nwa na-achọ bụ n'ego jikwa ọnụ ọma na obiọma bịara ya sị ee na onye a bụ ya mgbe ha ji bido kpakọrịtawa ya eruo otu ụbọchị nwa agbọghọ a bụ onye nwa okorobịa rịọrọ sị biko bịakwanụ n'ụlọ m ọ dịghị ihe dị njọ n'ikweta ịga n'ụlọ onye ichere na ọ ga-adabara gị na ya na ndụ kama ihe ọ bụla nke a na-eme na-abụghị mgbe ihe dị ọtụtụ ihe nke na-eweta anya mmiri nke na-eweta kwara na-eso ya mgbe nwa bịa ji bịa gaa n'ihi na ọ tụkwasịrị obi n'onwe ya na otu ahụ ya kpebiri na ọ bụ otu ọ ga-adị ọ gaala n'ebe ahụ ọ lọtanụ mgbe o kwesịrị ịlọta ya ehi bụ ọchị tutu chi na ya bụrụ onye na-ahịasị anya mmiri n'ihi gịnị mkpebi ahụ nke o kpebiri aghọwo ihe rụrụ n'aja o nwekwa ike ijite onwe ya nwa okorobịa enweghị ike ijite onwe ya ọ bụ ya kpatara gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị ghara ịga onye iro nso onye iro maara ihe karịa onye ọ bụla makwara na mgbe ọbụla ị na-enwe mkpebi nke ga-eweta otuto nye Chineke ọ naghị amasị ya ọ na-achọ ụzọ ịhụ na anyị dara n'ihi na obi ya onwe ya jupụtara n'ihe ọjọọ n'ịla n'iyi na mbibi lee ọnọdụ nwa agbọghọ a nwetara onwe ya anyị leba anya na akwụkwọ Ecclesiastes isi iri amaokwu nke asatọ Ecclesiastes isi iri amaokwu nke asatọ na-asị otu a onye na-egwu olulu n'ime ya ka ọ ga-adaba ọzọ onye na-etipụ mgbidi agwọ ga-ata ya arụ n'ezie nwa agbọghọbịa a tịpụrụ mgbidi agwọ wee taa ya arụ n'ihi na o nweghị ike ijide onwe ya na mkpebi ya mgbe na-adịbeghị anya ndị ọkachamara nke ahụike bụ ndị bịara jisi ike na-enyochasị ihe gbasara ọrịa obirinaja ọcha na otu a ga-esi wee gwọọ ya na nchọpụta ndị a niile ihe ha na-eme ka amara mara bụ na ọ dịghị mgbe mgbochi na-adịghị mma karịa ọgwụgwọ ọ bụ ya bụ mgbe ụfọdụ gaa ahụ ewepụta ọgwụ nke a gbaa si na ọ bụ nke mgbochi ọrịa dị otu a ya mere ọ bụrụ dịre na ọ bụ ọrịa obirinajaọcha ọcha dịka anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa ị ga-ahụ na ngwa ngwa ikweghị ma ọ bụ ịkpachapụrụ anya ejighị agịga eji gbaa onye ọzọ ọgwụ gbaa gị ngwa ngwa ejighị agụwa onye ọzọ ji bee mbọ ngwa ngwa ọ dịghị ihe ọ bụla nke ị nwere imekọta na ọbara nke onye ọzọ ma ọ bụ onye nke nramahụ a ji n'ezie ị ga-ahụ na ị ga-agbanarị ihe ndị a niile nke bụ na mgbochi dị mma karịa ọgwụgwọ ya mere ihe ahụ ọ bụ ime ga-etinye onwe gị na nsogbu si n'ebe ahụ wezụga onwe gị ọ dịbeghị onye ya na ekwensu gbara mgba ahụ na-edo ọ bụ ya kpatara ndị na-atụ ilu na-eji asị onye ọ bụla nke ya na ekwensu na-erikọ ihe o kwesịrị iji ngazi ogologo ahụ na mmehie dị ka ihe gị na ya ha ihe ọ bụla kpọrọ mmehie otu ọ bụla ọ dị si n'ebe ahụ wezụga onwe gị n'ihi na akwụkwọ nsọ na-eme ka anyị matasị na anyị si n'ihe ọ bụla nke bụ ihe ọjọọ wezụga onwe anyị ọ bụrụ na ị meghị nke a ị ga-achọpụta na mgbe ahụ ị chere na ị maara ihe ị na-eme na ị na-etinye aka n'otu ihe ma bụ nke ọzọ nke ga-ewetara gị ịtụ ụta na ịhịasị anya mmiri bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com chekụta na nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa imeela anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume gọzie gị otu aka ka njikwa na-ekele ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa anyị na-asị ka amara chineke na ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara gị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa ozi nke dị ụtọ na ntị ọ Ihe dịrị gị na mma gị onye ọma na-ege anyị ntị n'oge nke a. Ka Chineke gọzie gị ka amara ya bakwara gị ụba. Oge ọzọ fọkwara anyị n'oge nke a dịka amara Chineke si dị ịnụ okwu ya nke na-eduzi anyị nke na-agbakwa anyị ume ka anyị kpee ekpere ma gawa n'ihu. Imeela nna anyị nke eluigwe n'ihi ikwesịrị ntụkwasị obi. Ekele na otuto dịrị gị n'ihi ịdị mma gị nke iji kwe ka ndụ anyị fọọ n'oge nke a. Gbaghara anyị adịghị ọcha gbaghara anyị agazi agazi nyere anyị aka ọka nke ugbu anyị na-aga ịnụ okwu gị nye anyị nghọta ma mee ka anyị ji ije n'ime okwu gị ka ihe wee dịrị anyị na mma n'aha Jizọs bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ Timoti nke abụọ isi atọ amaokwu nke mbụ na nke abụọ Timoti nke abụọ isi atọ amaokwu nke mbụ na nke abụọ ma mara nke a n'oge dị oke egwu ga-abịa na mgbe ikpeazụ n'ihi na mmadụ ga-abụ ndị na-ahụ naanị onwe ha n'anya ndị na-ahụ ego n'anya ndị na-anya isi ndị mpako ndị nkwulu ndị na-ekweghị ndị mụrụ ha ndị na-enweghị ekele ndị na-adịghị ọcha n'obi isiokwu anyị n'oge nke a bụ gịnị mere ihe ji sie ike taa gịnị mere ihe ji sie ike taa dịka ndị Igbo na-ekwu n'okwu si na a na-agwa ochintị na osula N'ihi gịnị? Mgbe onye si na ya anaghị anụ ihe nọ n'ọgba agha ma ọ bụ ọgba ahịa, ya na-ele anya ọ naghị anụ ihe a na-eme mana ya hụ onye ukwu na onye nta vụrụ ihe ya ma nke ịchị n'aka ma nke ịvụ n'isi ma nke ị ga-ịkụ n'ụkwụ onye ọbụla n'ọsọ mgbe ọ hụrụ na mmadụ niile agbawala ọsọ ọ dịghị onye gị gasị ya onye ntị ngwa bilie gbaa ọsọ ọ ga-ịgbawa ọsọ n'ihi mmadụ niile a na-agba ọsọ egosila ya sị na obodo adịghị mma na ọnọdụ adịkwaghị mma gịnị ka anyị na-achọ iwefụta ebe a n'oge nke a dịka ebe anyị si gụọ n'akwụkwọ nsọ si wee dị mana nke ọma n'oge dị oke egwu na-abịa n'oge ikpeazụ abịa gosia ihe ọjọọ niile akwụkwọ nsọ kpọrọ ya ihe ọjọọ dịka esi wee gụpụtasịa ya mana nye onye na-eme ya na onye na-ebi ndụ n'ime ya ọ bụ ihe ọma nye ya onwe ya n'ihi ọ chọrọ ya ọ na-amasị ya ọ na-enwe mmasị ị na-ebi ndụ n'ụzọ dị otu a ọ bụ ya mere anyị ji na-elenye anya n'isiokwu a bụ gịnị mere ihe ji dị ike taa akwụkwọ nsọ kwuru ya ihe siri ike n'ihi ndị mmadụ achọghịkwa ije ije n'ụzọ Chineke abụọma. isi iri abụọ na anọ amaokwu nke mbụ na nke abụọ mere ka o wee anya na Jehova nwe ụwa n'uju ya elu ụwa dum mmadụ bi na ndị niile bi n'ime ya n'ihi na ya onwe ya tọrọ ntọala ya anyị na-ebido na ịtọ ntọala nke elu ụwa dịka Chineke tọrọ Chineke tọrọ ntọala ụwa mee ka o hiri n'ụkpụrụ n'usoro n'ụzọ dị mma nke ihe niile o kere eke ma mmadụ na ihe okike ndị ọzọ ga-ege ntị ma jee ije dị ka ụkpụrụ nke ije ije n'ime ha si wee dị mana ihe anyị na-achọpụta n'ụbọchị taa bụ mmadụ achọghị ikwere na Chineke kere ụwa mmadụ achọghị ige ntị n'okporo Chineke jikọ ụwa ya na-ebute ihe isi ike anyị ile anya n'ihe edere n'akwụkwọ Jenesis isi anọ amaokwu nke iri ruo na nke iri na abụọ anyị gị hụ na ihe gara isi ike n'ime ụwa karịa mgbe Adam na Eve nufuru isi n'okwu Chineke n'ihi gịnị Ken lechara anya gbuo nwanne ya nwoke Chineke wee kọcha ụwa si mgbe ụfọ mmadụ ga-emechi ihe niile o nwere ike ime obi ya sị ya imezuola ya laa mechie anya hie ụra n'ihi ihe nlụpụta ya ga-ịdị mma mana ọ gaghị ịdị otu ahụ n'ihi nkọcha nke Chineke kọchaworo ụwa ihe ọzọ mere ihe ji na-esi ike n'ime ụwa n'ụbọchị taa bụ dịka anyị na-ahụ ya n'akwụkwọ Malakai isi abụọ bido na amaokwu nke asaa ruo na nke itoolu gịnị bụ ihe dị ebe a na ndị kwesịrị ịgwa ndị mmadụ si ha na ihe adịghị mma anaghị agwa ha si ha na ihe adịghị mma anyị jizi okwu Chineke na-eme egwuregwu nke mere na ihe ọjọọ bịa ya na-arị ibe ya elu anyị kwesịrị ị na-aga ife Chineke n'ụlọ nzukọ ịnụ eziokwu nke na-esi n'ọnụ Chineke dịka akwụkwọ nsọ si wee dee ya mana mgbe ụfọ anyị ruo n'ebe dị otu a ihe a ga-aghara anyị bụ ụgha ihe a ga-agwa anyị bụ ihe a chọrọ ntị anyị chọrọ ịnụ mgbe a na-agwa anyị ihe ntị anyị chọrọ ịnụ ihe ọ ga na-eme bụ ka ihe isi ike wee na-adị anyị lekwa anya n'akwụkwọ detronomi isi iri abụọ na asatọ amaokwu nke mbụ na nke abụọ anyị gị hụ ebe ahụ na nkọcha na ngọzi dị n'ige ntị n'okwu Chineke mgbe ị nụrụ okwu Chineke gị were ya mere ihe ọ ga-ewetara gị ngọzi ma mgbe ị nụrụ okwu Chineke ma ọ bụ gị mechie ntị si na ị chọghị ịnụ ya gị na-eme ihe ọjọọ na-ebi ndụ dị ka ị chọrọ ọ ga-iwetara gị nkọcha ọ ga-iweta ihe isi ike ọ ga-iweta nramahụ ọ ga-iweta ọnwụ mberede ọ ga-iweta nrịrịa n'ihi ya ka o ji dị mkpa ọ bụrụ ihe anyị ga-agwa onwe anyị eziokwu n'oge nke a anyị ga-ịmara n'eziokwu si ee ọ bụ eziokwu na ihe isi ike kwesịrị ịdị n'ụwa n'ihi mmehie mana ihe isi ike na nye ike karịa dịka ọ dị n'ụbọchị ndị gara aga taa n'ihi ihe ọjọọ a na-etinye aka n'ime ya onye ukwu nọ n'ịchụ ihe ọjọọ onye nta nọ n'ịchụ ihe ọjọọ onye nwere enwe nọ n'ụzọ ọjọọ onye enweghị enwe nọ n'ụzọ ọjọọ ọ dịkwaghị onye na-achọ iche uche ịlọghachikwute Chineke isi Chineke olee ihe m ga-eme ma ọ bụ aghụghọ ya bụrụ tigbuo zọgbuo ma ọ bụghị iji mma ya bụrụ iji egbe ọ bụghị iji egbe ọ bụ iji nsị ihe ọjọọ a na-aba ụba ọ dịkwanụ mgbe Chineke ga-ịhụ na ihe ọjọọ na-aba ụba n'ụwa ihe nlụpụta ya ghara ịbụ ihe isi ike ihe isi ike ga-adị n'ihi egeghị Chineke ntị ihe isi ike dị mmadụ rịọ Chineke si Chineke biko mere m amara Chineke mere ya amara mana olee otu Chineke ga-esi mere gị amara ebe ị na-ekwesị olu ike na mmehie na n'ihe ọjọọ n'ihi ya ka o ji dị mkpa n'ụbọchị taa dịka anyị na-ahụ n'ihe isi ike nke anyị na-ahụ taa dị n'ihi egeghị Chineke ntị ekpere anyị bụ ka anyị wetuo onwe anyị ala rịọ amara n'ihu Chineke nwee nchegharị ma rịọ mgbaghara mmehie Chineke ga-ewefuru anyị ọtụtụ ihe isi ike ndị a ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe onye dị nsọ n'ihi na ikwela aka anyị nụ okwu gị taa kwee ka o biri n'ime anyị ka anyị jee ije dị ka ị na-achọ ka ihe wee dịrị anyị mfe ma dịrị anyị na mma n'aha Jizọs bụ onye gbapụtara anyị amen ezi enyi m ka anyị were ohere a onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ozi ọma nke ga-akpọrọ mmụọ anyị rebe chineke nọ anyị na-asị gị onye ọma na-ege ntị gbalịa chigharịa ma chigharịa n'ime ndụ nke nọ n'ime ya ka otuto niile ọjịja mma bụrụ nke kraịst ngọzi ya wee bụrụ nke anyị n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine na si echi ka anyị zukọkwa ndewo